igbo bụ igbo mma mma nọ aha si ekwekọ ama agba oge ahụ ebere na mgbagu aha m bụ maazị ikechukwu chinedu nwokedị esi m n'obodo a na-akpọ Ihiala nke dị n'okpuru ọchịchị Ihiala lokal gọọmenti em anyị si na na Fada Peter Igbo chalenji wee bịa n'ụbọchị tata nkụzi anyị nwekwanụ bụ maka okpuru ọchịchị ala n'olu bekee a na-akpọ ya Ihiala lokal gọọmenti okpuru ọchịchị ihe ala dị na ndịda steeti Anambra ewubere ya n'afọ 1976 mgbe General Murtala Mohammed na Olusegun Obasanjo na-achị Naijiria ebe isi ọchịchị ya dị na Ihe ala okpuru ọchịchị ala bụ obodo iri wubere ya ha bụ Ọkịja ala, Uli Amaọka Azịa Mbọsị, Ọsụmohu, Lilu na obodo isi ụzọ ya mere eji akpọ ha ebe m na-eri aha onye isi okpuru ọchịchị ihe ala bụ maazị Anayochukwu Charles Ọjịakọ okpuru ọchịchị ihe ala nwere ọ bụrụ na akpọ ya na olu ndị bekee politikal wọd ha dị iri abụọ politikal wọd ahụ nwekwara zonu n'olu ndị bekee anọ enwere iyi ala zonu enwere ọkịja zonu enwere uli amaọka zonu enwere ebe na-esi zonu ebe na-esi zonu ahụ obodo dị si na ya bụ obodo isii azịa mbọsị ọsụ na ụbụda eburu isi ụzọ obodo gbara okpuru ọchịchị ihe ala gburugburu yiri nne dịka ọzọ ụbụlụ iye mbọsị ọgbọrụ, egbu awa ide mmiri ụkpọ oguta were dịrịzie gaba ihe ejiri mara okpuru ọchịchị ihe ala buru ibu ha yikasị dịka ọrụ ịkọ ọrụ ugbo nkuzi, ịzụ afịa ịmụ ọrụ aka na ihe ndị ọzọ okpuru ọchịchị ihe ala nwere nnukwu ahịa buru ibu ama ama na steeti Anambra aha ahịa ahụ bụ nkwu ogbe nke dị n'iyi ala obodo iyi ala ụkpụrụ ọchịchị ya Chukwu gọziri ya gọzie ya chọọ ya mma ihe dị iche iche dị na ya Chukwu gọziri iyi ala iyi ala bụ ezigbo obodo enwere ndị ama ndị kara aka ama ama n'obodo iyi ala na ndị ọzọ iyi ala ụkpụrụ ọchịchị ihe ala bụ obodo a na-ebi n'udo dịka na-eme ka ụmụnne mana ka ụmụnne m ka anyị ga-akwụsị n'ụbọchị taata ebe a ụbọchị ọzọ anyị ga-akọwasị maka obodo niile dị na okpuru ọchịchị ihe ala mana ka ụnụ mara na ihe ala so n'obodo okpuru ọchịchị ihe ala so n'obodo a ma ama na Anambra steeti okpuru ọchịchị ihe ala so n'obodo eji akwanye ùgwù na steeti Anambra ọ mere akpọba obodo na steeti Anambra abụ na akpọcha obodo obodo isii ọ na okpuru ọchịchị ya ala eso ya ịmanụ a na-akpọ amalife ọ na-akpọ ya ala nwere nwere akamụzụ dị iche iche ya ala ọkwa n'ebe ahụ na-ama ka a na-enwere asị na enwere e airport ndị obodo Biafra nwere mgbe ahụ ya ala Chukwu gọziri ya ma chọọ ya mma daalụnụ ụmụnne m ụbọchị ọzọ anyị ga-anọrị daalụkwanụ